Mark isi nke asaa ha wee zukọọ n'ebe ọ nọ bụ ndị Farisii na ụfọdụ n'ime ndị ode akwụkwọ ndị siri na Jerusalem bịa ndị hụkwara na ụfọdụ n'ime ndị na-eso ụzọ ya na-eri nri ha n'aka rụrụ arụ nke ahụ aka na akpọ ya akpọ n'ihi na ndị Farisii na ndị Juu niile ọ bụrụ na ha kwọchaghị aka ha ha adịghị eri ihe n'ihi na ha na-ejide ozizi nke ndị okenye nyere ha n'aka idebe ọzọ mgbe ha si n'ahịa lata ọ bụrụ na ha efesaghị onwe ha mmiri ha adịghị eri ihe ọtụtụ ihe ọzọ dịkwa nke ha natara iji dịka ime iko na ite na ihe ọla baptizim ndị farisii na ndị ode akwụkwọ wee jụọ ya sị n'ihi gịnị ka ndị na-eso ụzọ gị na-ejeghị ije dịka ozizi ndị okenye nyere anyị n'aka idebe ma ha na-eri nri ha n'aka rụrụ arụ ma ọ sịrị ha Aịzaya bụrụ amụma nke ọma n'isi unu ndị iru abụọ dịka e deworo ya n'akwụkwọ nsọ sị ndị nke a na-asọpụrụ m n'egbugbere ọnụ ha ma obi ha dị anya n'ebe m nọ ma ha na-ebiri m isi ala n'efu na-ezi ihe mmadụ nyere n'iwu ka ha bụrụ ozizi ha unu na-arapụ ihe Chineke nyere n'iwu jidekwa ozizi mmadụ nyere n'aka unu idebe o wee sị ha unu na-achụ ihe Chineke nyere n'iwu nke ọma ka unu wee debe ozizi nke e nyere n'aka unu idebe n'ihi na Mozis sịrị sọpụrụ nna gị na nne gị na onye kwujọrọ nna ma nne ya nwụọ ọnwụ ahụ ma unu onwe unu na-asị ọ bụrụ na mmadụ si nna ya ma ọ bụ nne ya ihe ọbụla ị ga-erite n'aka m bụ kọban isi ya bụ ihe e nyere Chineke unu ekweghị ya ọzọ ka o meere nna ya ma ọ bụ nne ya ihe ọbụla na-eme okwu Chineke ka ọ bụrụ ihe efu site na ozizi e nyere unu n'aka idebe nke unu nyere mmadụ n'aka idebe ọtụtụ ihe dị otu a ka unu na-emekwa o wee kpọọ igwe mmadụ ahụ ọzọ bịakute ya ọ sị ha Nụrụ okwu m unu niile ghọtakwanụ ọ dịghị ihe ọbụla dị mmadụ n'ihe nke pụrụ imerụ ya ma ọ bụrụ na ọ baa n'ime ya kama ihe si n'ime mmadụ pụta bụ ihe na-emerụ mmadụ ọ bụrụ na onye ọbụla nwere ntị ịnụ ihe ya nọ mgbe ọ ghara igwe mmadụ ahụ baa n'ụlọ ndị na-eso ụzọ ya wee jụọ ya isi ilu ahụ o wee sị ha unu onwe unu dịkwa otu a ka ndị na-enweghị nghọta unu atụgharịghị uche unu na ihe ọbụla nke si n'ìhè baa n'ime mmadụ na ọ imerụ ya n'ihi na ọ baghị n'obi ya kama n'afọ ya o wee pụọ n'ụlọ nsị o kwuru nke a ka o mee ka ihe oriri niile dị ọcha o wee sị ihe nke si n'ime mmadụ pụta nke ahụ na-emerụ mmadụ n'ihi na n'ime bụ n'obi mmadụ ka echiche niile jọrọ njọ si apụta ịkwa iko niile ori niile igbu mmadụ niile ịkwa iko niile nke ndị ikom nwere nwunye na ndị inyom nwere di anya ukwu niile ajọ ihe niile aghụghọ agụụ ịkwa iko ajọ anya nkwulu mpako enweghị uche ajọ ihe ndị a niile na-esi n'ime mmadụ apụta ha na-emerụ mmadụ o wee si n'ebe ahụ bilie jee n'oke ala tai na saidon o wee baa n'ụlọ ọ chọghịkwa ka onye ọbụla mara ma apụghị izote ya ma ngwa ngwa otu nwanyị nke nwa ya nwanyị nke nta nwere mmụọ na-adịghị ọcha ebe ọ nụrụ ude ya ọ bịa daa n'ala n'ụkwụ ya ma nwaanyị ahụ bụ onye Grik bụrụ onye Sairofenishia n'ọmụmụ ya o wee kpere ya ka ọ chụpụ mmụọ ọjọọ ahụ na-arụ nwa ya nwaanyị o wee sị ya kwee ka afọ buru ụzọ ju ụmụ n'ihi na ọ dịghị mma ịnara nri ụmụ tụpụrụ ụmụ nkịta ma ọ zara sị ya ee onye nwe anyị ọbụna ụmụ nkịta n'okpuru tebụl na-eri iri iri ụfọdụ na nri ụmụnta o wee sị ya n'ihi okwu a laba mmụọ ọjọọ ahụ apụwo na arụ nwa gị nwanyị o wee laa n'ụlọ ya hụ nwatakịrị ya na atọgbọrọ ya n'elu ihe ndina ya hụkwa na mmụọ ọjọọ ahụ apụworị o sikwara n'oke ala tai pụọ ọzọ wee gabiga n'etiti Saịdọn n'etiti oke ala Dekapolis ruo oke osimiri Galili ha wee kutere ya otu onye ntị chiri nke na-asụkwa nso ha wee rịọ ya ka o bikwasị ya aka ya o wee si n'igwe mmadụ ahụ kupu ya iche wee tinye mkpịsị aka ya na ntị ya abụọ bụkwa ọnụ mmiri metụ ire ya o wee lee anya n'elu igwe sụọ ude sị ya efata nke isi ya bụ ghere oghe ntị ya abụọ wee ghere oghe ekike ire ya tọpụkwa o wee kwụsị okwu o wee gwasie ha ike ka ha ghara ịgwa onye ọbụla maka ọra bụ otu ya onwe ya gwasịrị ha ike otu a ka ha na-ekwusa karịa ya nke ukwuu ibubo ha oke na-arụ asị o mewe ihe niile nke ọma ọ na-eme ọbụna ndị nchi chiri ka ha nụ ihe mekwa ndị na-apụghị ikwu okwu ka ha kwue